ndị be anyị ekene m unu mgbasa ọya a na-akpọ coronavirus bụ ife mmadụ n'anya ọ ife dị egwu ọnwere onye nwere ike imetụtanụ ka onye okenye o ka ndị ụmụaka o ka ndị nwere ego o ka ndị ogbenye n'ọnwa na one na one gagolonu na naijiria n'ụwa ndị be anyị jebegolo ife ndị nwụrụ anwụ riri nne maka ifi ọya a na-akpọ covid-19 bụ ọya eh, virus coronavirus na-ebute ya na ọ dị ezigbo mkpa na anyị ga-atụnye n'ike anyị wee na-agbakili anyị maka ịgbabido yabụ ọya mgbasa yabụ ọya a na-akpọ covid-19 biko ana m ekene ndị coalition against covid-19 ya na-akpọ covid maka mgbakili anyị fa na-agbakili maka ịgbabido ọya n'ụwa ka covid bụ ndị otu ndị companies gbakọbara ọnụ ka wee kwado ọrụ gọọmenti na-alụ na ọgụ a na alụso ya bụ covid-19 ka o wee na duka ma ka onye ọbụla gbado anya na-edebe onwe ya ọcha oge ọbụla ka e wee gbabido mgbasa ya bụ ọya bụ covid-19 a ga na-ekpuchi ime anyị na ọnụ anyị ite eh, mpempe akwa eji ekpuchi ya na-anọsa anọsa ebe ọbụla ya jena anọdụrọ mma ka anyị na-eje n'ebe ebe mmadụ riri nne kaba arụ na-anọ n'ụlọ etu ị nwere ike ịnọ n'ụlọ anaga na-akwọ aka anyị oge ọbụla otu ncha na mmiri wee kwụọ onye ọfụma ọfụma ka ngosizi otu e ga-esi wee na aka onye ọbụla wee ya ọfụma otu ndị WHO si wee wepụta iwu nke izizi na anyị ga-etinye aka anyị na mmiri mmiri dị ọcha na-agba agba nke ịbụọ anyị etinye ncha ka o wee zuo ọfụma nke ịtọ anyị akwọ aka anyị welu ka e, welu mbọ anyị wee kwọchasị aka anyị ka n'iru ka n'azụ nke ịnọ bụ na anyị ga-etinyezi aka anyị ka mmiri wee gbachapụzi anya bụ ncha ọfụma ọfụma ka aka anyị wee dị ọcha covid-19 ọkwa eziokwu na o ụwa niile and ọ na-egbukwa mmadụ rinne mana anyị nwere ike imeli enu mba anyị zuru imeli enu so ife anyị na-ayọ bụ ka mmadụ niile kwado agbakere anyị dịka covid na-agbakere ka anyị wee na-agbasa ozi maka ịgbabido ọya nwa anyị nwa na-edebe anyị ọfụma onwe anyị ọfụma ka o wee elemetụrụ anyị biko ndụ ka ife niile ndụ ka ife niile daalụ